ndị Igbo personally mụwa ana m ekele Nigerian president bụ Tinubu ihe m ji like ya nọmba wan bụ na iru ya dịka iru m asị m na ihe m ji like ya karịsịa bụ na iru ya dịka iru m nke ọzọ dịka nwanne ya ọ ya achị 8 years 8 good years ọ chọkwuo ka anyị extra anyị enye m more four years ọ bụrụ 12 ya nọkwuo no problem maka onye abụ onye ji achịta obodo a mma mma onwe ọ chọrọ ịkpachibu unu nekwu anya na afụ na onwe ha ajenda onwe ihe a ọsị onwe ihe a bụ ihe ọsị na ihe a ka anya ji eme ajenda ya bụ na ọmụkọ ruru ajenda ya bụ mmụkọ olulu emili ọkọni emili ọkọni na ọmụkọ emili ọkọni ịghọtago gbadị mgbe atụrụ m asị winners unu nwepụ ọnụ na-asụ nnọọ emee protest elu mee protest ala hmm. nwanna enyokwara e ha enyo na ebe ịjụgha ajụgha gbakwa ha nkịtị agụ adị egbu nwa igbo agụa nwa agụ ada ata ahịhịa ndị ọkacha njọ bụ ndị dị lezi idle pipo gbam ndị ori ka o buo gbam yes kama ọ ga-esi ike onye Igbo etinye aka jee tụtụba ahịhịa n'ikpe ahịhịa ọtụ ụta ihe ore ya ebe ahụ orie gị nri onye rie nri nwa Igbo na-azụ ahịa ekwentị ekwentị hapụrụ ndị na-eme protest ha mekene protest bara isi ọ bara agụba otu a ha mee protest anyị na ya nwa ọbụla bụ onye Igbo nwara anwa tie aka na politiki tie aka na protest a onye igbo ọbụla jiri aka na protest a nkịta gbara nne onye ahụ nkịta gbara nne onye ahụ nkịta gbara nne ya wee mụọ ya ihe o ji emerụ anyị na one anyị amara na one one ka ọ ya emerụ anyị ọdụ na anyị gbara nkịtị sị ka ha mechagodo ihe njiri kwuo okwu ọ anyị nwa anwa bido protest kịta kpaka ma ebe a ekpotere anyị ndị amị niile nọ na Kano Kaduna Abuja Lagos si gbaba anyị gwogwo si gbaba anyị gwogwo mana ka a na-eme protest ya kamgbe ụnụ ọnụrụ na-agbagburu mmadụ ọ bụ anyị nwa ka a na-ede ka anyị pụta ka anyị pụta ka anyị pụtazie ewe were egbe wee sụọ anyị ọhịa akwatụchala ụlọ ụmụ nwanne ya na Lagos ma nke ha rụrụ n'ime mmiri ekwatụchara ha ncha onye nke rụrụ nke ọrụ na Kano kwa akwara na ya doro ala a na-agba egbe gboo gboo onye a na-achọ ọ bụghị ndị bụ ọnụ na-asụ nnọọ na Imo steeti na Ọsụlụko gọọmenti onweghị ebe ndị amị anaghị awakpo kịta ijezi ebe ahụ dịka ebe a lụrụ agha nwere ihe karịrị agha agha nọ n'ime ebe ahụ kịta bụ afọ ha nwoke ọbụla kwụyọrịyọrị agbarịadoru ọhawa nwoke ọbụla kwụyọrịyọrị nwoke ọbụla kwụyọrịyọrị agbarịadoru ala na dem asị ọhawa yes ọkwa ụmụnne anyị ya asịsị gbaba na ụmụnne ụnọ nwanne m gbagbuo ya wee sịa ya onye ugwu agbara anyị doru ala onye jiri nwanne ya pụ izu i were nwanne gị pụọ pụọ izu ijikwara onwe gị pụọ izu ma na-esi okwu na-ekwu otu a na okwu kwube ị na-ekwu eziokwu onye jiri nwanne ya nọrọ ebe a na-aṅụ nkwụ ijikwara onwe gị nọrọ ebe a na-aṅụ nkwụ na-ekwu otu a igbe adịghị egbụ gbam igbe adịbọ ha adịbọ onwere ihe dị iche mana ife ilu na ka igbukpọ nda ka anyị wee biri asị asị igbukpọ nda anyị abatakwa na nga ma gbuo ya gbukwa nga gị kịta abụghị ego eji akpa ego eji alụ fọ kịta abụghị mgbe eji akpa ego fọ dekin five dekin fakịtịrị gbapuo mmiri gbapuo ruo ụlọ na swamp goo moto goo oke moto 100 million ya na-achọ kịta bụ ego nri inweta ha ego nri onwe nwanne gị bịakwutere gị na enweghị ka ọrịa kpachaghị ya kpachaghị ya small ka ọra na-eweta ha onwe ya n'eziokwu kpachaghị ya irighi urie n'ụtụtụ irie ya na mgbede bụrụ na nwanne gị ahụ akwụghị ụgwọ anwara gị ahụ jekwa ntị mgbe adịghị anya chineke ya akwụghị ụgwọ anwara gị onwe ha nwara mmadụ mere ibie lara n'iyi mili anwara ọbụla mmadụ mere ibie bụ nga jidere m na otu a ihe sọrọ ndị echere na ọ ka emegbuo bụ biznesmen oh! ihe echere na gọọmenti a na gọọmenti a ka ga-emegbu e bụ ndị biznesmen mana biznesmen ha na-adọgakwa gbam maka na ngwa na shọpụ dị 2 milion ọ ghọọ na 6 milion otu a ka ọ dị eburugo milionia ọ bụrụ na onye na shop 500,000 mhm. ọ bụ anagwọ milion dọla abụrụgodi 3,000 ọnụ na-asụ nnọọ ji ego ya were ya zụta ngwaahịa o ya nata na ngwaahịa ịbịakwa ọ gwaghị ezigbo ọnụ ya sokwunye ịbata praịs ezigbo ọnụ ya anyị a na-aga n'iru ihe anyị mabụ na nwa eze ihe anyị mabụ na nwa eze ada ata nwa eze ada ayọ nri nwa agụ ada ata ahịhịa ọ ya adị mma wuo okwukwe gị bụ onye na-asụ nnọọ wuo okwukwe okwukwe na ọ ga-adị mma o nwere nke karịrị na 1967 mba ee ka anyị nọ n'ihe ka anyị nọ n'ihe Nnamdị Kanụ kwado onwe gị Nnamdị Kanụ anyị kwado onwe gị nke ọma na agha na-abịa ọnya ka anyị nọ n'ime ya anyị nọ n'agha anyị nọ n'agha anyị na ndị a nọ n'agha anyị nọ n'agha anyị na ndị ọzọ nọ n'agha onye na-ekweghị ihe ekwuru ekwu ị mara na mmụọ nsọ jụrụ ike onye na-ekweghị ihe ekwuru ekwu ị mara na mmụọ nsọ jụrụ ike